Pita nke mbụ isi nke anọ ya mere ebe Kraịst hụrụ ahụhụ na anụ arụ unu onwe unu were kwa otu izu ahụ kee dịka ekike agha n'ihi na onye hụrụ ahụhụ na anụ arụ agharawo mmehie ka unu wee ghara ibi ọzọ n'oge fọdụrụ unu n'anụ arụ unu ime ihe ọjọọ dị iche iche na-agụ mmadụ kama ime ihe Chineke na-achọ n'ihi na oge nke gasịworo ezuwo ịlụpụta ihe ndị mba ọzọ na-ezube na ichegharị n'ime agụụ ịkwa iko agụụ ihe ọjọọ niile mmanya ogbugbu niile ite egwu niile ịṅụbiga mmanya ókè niile na ikpere arụsị niile jọgburu onwe ha nke ha na-eche na ọ bụ ihe mmadụ na-ahụghị mgbe ọbụla na unu adịghị eso ha n'omume ahụ gbabaa n'otu njubiga oke ahụ nke ndụ ịla n'iyi ha na-ekwula unu ndị ga-aza ajụjụ banyere onwe ha nye onye ahụ nke doziworo onwe ya ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe n'ihi na ihe eji zisara ọbụna ndị nwụrụ anwụ ozi ọma bụ nke a ka e wee kpee ha ikpe dịka esi ekpe mmadụ na anụ arụ maka ha wee dị ndụ dịka Chineke si dị na mmụọ ma ọgwụgwụ ihe niile dị nso ya mere wee na uche zuru oke nwekwanụ anya udo ka unu wee kpee ekpere nke bụ isi ihe niile meenụ ka ịhụnanya ahụ unu na-ahụrịta onwe unu dị ike n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie na-elerịta onwe unu ọbịa nke ọma na-atamughị ntam dịka unu niile n'otu n'otu natara onyinye amara were na ihe ahụ na-ejerịta onwe unu ozi dịka ndị na-achị ezinụlọ nke ọma na amara Chineke nke dị n'ụzọ dị iche iche ọ bụrụ na onye ọbụla na-ekwu okwu ya kwue dịka okwu nke si Chineke n'ọnụ pụta ọ bụrụ na onye ọbụla na-eje ozi ya jee dịka o sitere n'ike ahụ Chineke na-enyezu ka e nwee nye Chineke otuto n'ihe niile site n'aka Jizọs Kraịst onye nwe ebube niile na ike niile ruo mgbe niile ebighị ebi amen ndị m hụrụ n'anya unu echela echiche banyere ọnwụnwa ọkụ ahụ nke dị n'etiti unu nke na-abịakwasị unu ịnwa unu na ọ bụ ihe a na-ahụghị mgbe ọbụla dịka a ga-asị na ọ bụ ihe a na-ahụghị mgbe ọbụla na-atakwasị unu kama ebe unu nwekọrọ ahụhụ nke Kraịst na-aṅụrịnụ ọṅụ ka unu wee werekwa obi na-atọ ụtọ nke ukwu ṅụrịa n'ime mkpughe nke ebube ya ọ bụrụ na a na-ata unu ụta n'aha Kraịst Ngozi na n'ihi na mmụọ nke ebube na mmụọ nke Chineke na-anọgide n'arụ unu n'ihi na ka onye ọbụla n'etiti unu ghara ịhụ ahụhụ dịka ugwu mmadụ ma ọ bụ onye ori ma ọ bụ onye na-eme ihe ọjọọ ma ọ bụ dịka onye na-ele ihe na-abụghị nke aka ya anya ma ọ bụrụ na onye ọbụla na-ahụ ahụhụ dịka Kristian ka ihere ghara ime ya maka onye chineke otuto n'aha nke a n'ihi na oge ahụ eruo ka esite n'ụlọ chineke malite ikpe ikpe ma ọ bụrụ na o buru ụzọ site na arụ anyị malite gịnị ga-abụ ọgwụgwụ nke ndị na-ekwenyeghị ozi ọma nke chineke ọ bụrụkwa na ọ dị ike ịzọpụta onye ezi omume olee ebe a ga-egosi onye na-adịghị asọpụrụ chineke na onye mmehie ya mere ka ndị na-ahụ ahụhụ dị ka ọchịchọ chineke si dị werekwa mkpụrụ obi ha n'ime ezi ihe nye n'aka onye okike kwesịrị ntụkwasị obi idebe